AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na adịrịghị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndewo na ndị na-ege ntị anyị na-ekele chineke bụ onye nyere anyị ndụ ruo taa na-ekelekwa gị onye na-ege ntị n'ihi na ị nwere ohere anyị na gị nọkọ n'oge awa ka anyị kwuo ihe ole na ole nke ga-abara anyị uru ụwa anyị nọ n'ime ya na-enye mmadụ obi mgbawa ọtụtụ oge mana anyị mee nke anyị kwesịrị ime ọ ga-enyekwara anyị aka ịgabigakwa ọtụtụ ihe ihe isiokwu anyị n'oge awa abụọ ịgbaghara mmadụ ibe gị mmehie ngwa ngwa ịma ọtụtụ mgbe a na-asị ka agbaghara ndị ụfọ na-anọ otu afọ tupu ha agbaghara mmadụ ibe ha ndị ụfọ na-anọ otu ọnwa ndị ụfọ na-anọ otu izu maọbụ karịa akwa isiokwu anyị taa bụ ịgbaghara mmadụ ibe gị mmehie ngwa ngwa ọ na-eme ịgbaghara ngwa ngwa a na-asị ka otu a ga-esikwa na-eme nke a ee onye mmeghere m ọbịaba rịọ m arịrịọ ee ọ ga-akakwa mma ma ọ rịọrọ m ọ bụrụ na ọ rịọghị m aga m agbaghara ọ bụrụ na o gosighị m na ihe o mere m wutere ya aga m agbaghara onye ahụ chefuokwanụ onye ahụ ma ọ bụrụ na ọ makwana na ya meghere gị o nwere ike o chefuo ruo otu afọ ee ọ bịaba rịọ gị gị ịgbagharabeghị ya ruo otu afọ ị nọrọ ịgbagharabeghị mmadụ ibe gị mmehie ruo otu afọ ihe anyị na-ekwu gbasara ahụike gị ọ bụrụ na ị gbaghara mmadụ ibe gị mmehie gị na chineke agaghị enwe agaghị enwe ezigbo mmekọrịta gị na chineke agaghị enwe ezigbo mmekọrịta gị na mmadụ ibe gị na ndị hụrụ n'anya agaghị enwe ezigbo mmekọrịta ebe ọbụla ị kpọrọ mmadụ asị ndị hụrụ n'anya bụ ndị na-ata ahụhụ banyere ihe ahụ maka na obi ya ga-eru gị ala ịkpafeta nri ka i rie ọ bụrụ na ị chetara onye ahụ maọbụ ekwute okwu onye ahụ na ịgbaghara bụ mmehie ụmụ otu ọ ga-eme gị n'ahụ ọbara mgbali elu ga na-adị o nwere ihe akwụkwọ nsọ na-ekwu maka ịgbaghara mmadụ mmehie ịgụọ na akwụkwọ nwanne anyị jems isi ise akwụkwọ nwanne anyị jems isi nke ise amaokwu nke iri abụọ ọ si otu a ka m bido na amaokwu nke iri na itoolu ụmụnna m a sị na onye ọbụla n'etiti unu si n'eziokwu jehie ma otu onye wee mee ka o chigharịa ka ọ mara na onye meworo ka onye mmehie si na njehie nke ụzọ ya chigharịa ga-azọpụta mkpụrụ obi n'ọnwụ ọ ga-ekpuchikwa ọtụtụ mmehie mgbe ị na-agbaghara mmadụ ibe gị mmehie ị na-enyere onye ahụ aka isi na njehie ya chigharịa ị ga echere mgbe onye ahụ bịara sị gị na na ya chetara ihe ya mere gị ma ịgbaghara bụ ụzọ gbaghara bụrụ onye mbụ iji chọ udo mgbe anyị meghere chineke ọwụ mana ọnwụ ya chọrọ anyị bịa mgbe adam na iv meghere chineke ọ bụ chineke jiri ụkwụ ya na-akpọ adam ka ebe ị nọ olee ebe ị nọ ọ bụ otu a ka anyị kwesịrị ị na-eme nwunye gị emeghe gị gị sị ọbịabịa rịọ m ọ ga-egbisara ọ ga-egbisi ikpere rịọ m dịka anyị na-eche ee ọ onye nụ kwesịrị ibisa gbere egbere gbere egbere gbere egbere na na-abịagharị anyị arịrịọ mana mgbe anyị meghere chineke ịma ihe chineke mere chineke gbere egbere bịakwute anyị gị sị m hei kemgbe chineke gbere egbere bịakwute anyị kee otu nwata na-eji aga ije nwata na-ebu ụzọ gbaa egbe chineke o mechara ghọọ nwata ee nụnụ chineke bịara ghọọ nwata na-egbere egbere na-abịakwute anyị si n'ọnwa anyị meghere mana ya ga-egbere egbere ka e wee gbaghara ọ bụ ya mere anyị kwesịrị ị na-agbaghara mmadụ mmehie ngwa ngwa ka anyị chifuo ihe a anyị na-asị mgbe ọbụla ma ọ bịabe rịọ ọ ga-arịọrịrị m ndị di ha mehie ha a nwoke nke a ma o mebee nke a rie nrịọ ma arịrịọ agaghị m agbaghara ya nwoke nke a ọkwa nwoke gị na-ebi n'ụlọ gwana m otu ị ga-esi bilie n'ụtụtụ gị hụ ihu ya anya onye ị nwere ekworo m n'obi megide kekwe n'otu ị ga-esi nwee obi ụtọ ka otu ị ga-esi nwee udo n'obi ọgwụkwa ya na-akpata ọgbara mgbali elu ọtụtụ ọrịa dị iche iche na-ebidonụ ọ bụkwa maka agbaghara mmadụ mmehie anyị na-ekwu okwu ahụike nke ezinụlọ gbaghara onye agbata obi gị mmehie gbaghakwara ụmụ gị ụmụ gị mee ihe ọjọọ ọ bụrụ nke kwesịrị ịdụ ndụmọdụ gị dụọ ndụmọdụ ọ bụrụ nke kwesịrị ịba mba gị aba mba ọ bụrụ nke kwesịrị iti ụtarị gị tie ụtarị nye ya ihe mmekpa ahụ kwesịrị ya mana ebula ekworo n'obi megide nwa gị ọbụla gbaghara ekwusịsịa emesịa ihe niile ya na ihe ahụ mere n'ụkwụ mgbe e mesịrị ya gbaghara nwa ahụ ụmụaka na-agbaghakwara ndị nne na nna mmehie ee nna m o mere m nke a o wetaghị ego akwụkwọ m mgbe e kwesịrị iweta ya maka nke a gị jụ na ị ga-agbaghara nna gị mmehie anyị kwesịrị ịna na-agbaghara mmadụ ibe anyị mmehie anyị gakwa n'ihu otu okwu anyị jikwa ịga n'akwụkwọ akwụkwọ Pita nke mbụ isi anọ amaokwu nke asatọ ka anyị were nwayọọ gị ebe ahụ nke bụ isi ihe niile meenụ ka ịhụnanya ahụ unu na-ahụrịta onwe unu dị ike n'ihi na ịhụnanya na-ekpuchi ọtụtụ mmehie o nweghị otu mmadụ ga-eji hụ m n'anya ghara ịgbaghara mmehie ahụrụ m ha n'anya ahụrụ m ha n'anya ha emee gị ihe ọ gaghị apụ n'obi akwụkwọ nsọ si anyị ma ị mee ka iwe gị ghara ịnọgide ruo ọdịda anyanwụ iwe ahụ ị na-ewesị mmadụ ibe gị nke pụtara na ịgbaghara gị onye ahụ bifo anyanwụ ada nke mere echi gara aga ekwesịghị ibubata ya n'ụbọchị kịta nke ya na-eme taa ekwesịghị iburu ya gaa echi na-abịa abịa n'ihi na ịhụnanya na-eme gịnị ọ na-ekpuchi ọtụtụ mmehie mgbe ekpuchiri mmehie ọ pụtara na agbaghara gị mmehie agbagharala mmehie ahụ gbaghara sị ya abụghị agbagharacha ede ya n'akwụkwọ ebe a na-ede ihe odide ihe mere na ndị eze nke mbụ na ihe mere na ndị eze nke abụọ nke mbụ agaghị ezu ede nke mere na nke abụọ a na-ede ndị ode akwụkwọ anyị karịrị akarị a na-ede o mere m ihe dị otu a na abalị dị otu a n'ọnwa dị otu a akwụkwọ a na-akpọ ndị oyibo na-akpọ dayari a na-eke anyị n'ebe anyị na-arụ ọrụ ọtụtụ anyị ihe a na-ede ebe a bụ onye mejọrọ anyị a na-ede ebe ahụ anyị na-edetuo ya anyị echefuo na ihe edere n'akwụkwọ ụmụ anyị nwere ike bịa ha tolite mgbe ndị n'ihu ha na-agụgharị ihe ndị a ewo mba ndị ka anyị ka anyị kwụsịtụnụ agụgharị ihe ndị a ha bịa na-echeta onye mejọrọ nna ha na mgbe gara aga ebe onye nwe anyị sịkwa na agbaghara hichapụ n'ihi na ịhụnanya na-ekpuchi ọtụtụ mmehie anyị kwesịrị na-agbaghara mmadụ ibe anyị mmehie na ngwa ngwa egbula oge ịgbaghara mmehie egbula oge ahụike gị dị chineke mkpa agbata gị na chineke ga-adịkwa na mma ma ọ bụrụ na ị na-agbaghara mmehie ma ị nakwa na-agbaghara mmehie gị onwe gị na-eme mmehie chineke ga agbaghara gị ọ bụ ihe jizọs kwuru ọ bụrụ na ị gbaghara mmadụ ibe gị mmehie ndị ị na-emehie mgbe ọ bụla dịkwa na otu ijiri chee gwa m otu ijiri chee na chineke ga-agbaghara gị anyị na-ekpe ekpere sị gbaghara anyị ihe ọjọọ anyị mere taa dịka anyị si gbaghara ndị mere anyị ihe ọjọọ ọ bụ otu anyị si ekpe ya ọ bụ otu anyị si ekpe ya ọ bụrụ na ị bụ ka ekwenetụ isi ekpe ekpere a ị ga-ekpenwu ndị na-ekpere a ekpere a ga-ara gị ahụ n'ọnụ ikpe ị ga-ekpekwanụ n'ihi na chineke na-enyocha obi biko ụmụnne m na ụmụnna m gbaghara na mmadụ ibu na mmehie na ngwa ngwa igbula oge ịgbaghara mmehie site n'ụlọ ihe ọ bụla a na-ekwu bụ ezi omume ọ na-esite n'ezinụlọ di na nwunye gbagharịtara nụ ibu unu mmehie gbaghara ndị ezinụlọ gbagharatanụ ibe unu mmehie ndị nọ na nzukọ gbaghara nụ unu mmehie na-egbughị oge gbagharanụ gbagharanụ biko nụ ka o wee dịrị anyị mma udo nụ ebe m na-eme nka n'aha anyị nwaanyị bụ jizọs kraịst amen ezi enyi m na-ege ntị ịgbaghara mmadụ ibe anyị mmehie bụ ihe kachasị mkpa n'ime ụwa anyị nọ n'ime ya site na ekwensụ ahụwo na iro na-ejupụta n'ime ụwa onye na-ahụ iro onye nọ n'iro agaghị aga alaeze nke chineke ka m gwa gị onye ọma na-ege ntị ka anyị gbalịa gbaghara mmadụ ibe anyị mmehie ihe ọ bụla onye ahụ na-eme na gị gbaghara mmadụ ibe gị mmehie site na gị nwa chineke na-emehie chineke nke dị n'eluigwe mbụ nna anyị ọ na-agbaghara anyị mmehie keekwanụ ihe ga-eme gị onye na-ege ntị ị gaghị agbaghara onye agbata obi gị mmehie gbalịa chebara ya echiche onye nọ n'iro agaghị aga alaeze nke chineke ma onye na-ahụtara mmadụ iro agaghị aga alaeze nke chineke gwa onwe gị eziokwu ịgbaghara mmehie bụ ihe kachasị mkpa n'ime ụwa mụ na gị nọ n'ime ya anyị ekelela nwanne anyị nwoke nnamdi ogidi onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka chineke gbaa ya ume ya na ezinụlọ ya ka chineke nọnyere ya n'ihe ọbụla nke ha na-eme amen gị onye na-ege ntị nọọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel levi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 070 07063637224 7224. Asaba Central District Choir unu emeela na abụọma nke unu nyere anyị taa dere du ee Abụọma ahụ dị ụtọ n'ezie anyị na-asị onye ọma na-ege ntị n'ọnwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi Emmanuel Levi ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ezi nwanne m ana m ekele gị onye Igbo na-ege ntị ana m ahụta na Chineke na-agọzi gị ngozi chineke na-abịaru anyị nso n'ụzọ dị iche iche mgbasa ozi ya site n'ikuku abụ ngọzi otu n'ime ngozi ha ndị na-anata n'oge a ana m ewetara gị isiokwu nke na-asị deredu deredu deredu ihe ọgụ anyị na esite n'akwụkwọ abụọma isi isi iri anọ na isii amaokwu nke iri rụanụ aka marakwa na mụ onwe m bụ chineke a ga-ebuli m elu n'etiti mba niile a ga-ebuli m elu n'ụwa ka anyị kpee ekpere nna anyị nke bi n'eluigwe ka edo aha zụa aha gị nsọ n'oge a zipụ okwu gị n'ike ka o weta ndụ na ndụmọdụ nye nwa gị n'aha jizọs amen dere anyị nọ n'ụwa nke mmadụ niile nọ n'ọsọ otu n'ime ihe ga-achọpụta nke na-eme n'ọtụtụ mgbe a na-aga n'ụzọ enwe nkwụsị nke ụgbọala ụgbọala ha anọsa na-anaghị aga aga bụ na ọ dị mmadụ niile ọsọ ọsọ ọ dịghị onye chọrọ ọnụ ka ibe ya buru ụzọ jee ị nwekwara ike icheta na akwụkwọ nsọ n'ọdụ otu akụkọ ụmụ ejima chọrọ ịmụ ofu achọghị nwanne ya buru ụzọpụta ya ejigide nwanne ya n'ikikere ụkwụ ka ọ ghara ibu ụzọpụta. mmadụ niile chọrọ ije ngwa ngwa ọ dịghị onye chọrọ chọrọnụ icherenụ ka ibe ya fee mbụ amarala m la ndụ a na ọ dịghị njọ mmadụ ime ngwa ngwa ma mgbe ụfọ oke ngwa ngwa na-emebi ihe ndị igbo kwuru okwu sị onye bụrụ chi ụzọ gbawa ọsọ na ọ ga-agbagburu onwe ya n'ọsọ ọ bụ ezi ya na mgbe ụfọdụ ndị mmadụ na-asị na ha na-echere chineke ọ na mgbe chineke na-enyi na ha ngọzi ha ji eme ihe ọmụmaatụ nwere ike dị ka otu a na nwa agbọghọbịa na-asị na ya na-echere chineke maka inye ya dị ụmụ nwoke a na-abịa n'ụzọ ya ya egwere ihe ntụ na-atụ ha oke ogologo ha ha ya ewere ihe o ji atụ ihe onye nke a dị otu a onye nke a dị otu a ma ọ na-echekwara chineke chineke a na-akpọtara ya ọtụtụ mmadụ mgbe ụfọ ị nwere ike na-eche niile echere chineke ị gị na chineke nyewo gị ihe ndị ahụ nke ị na-echere ya ọ bụghị ọnọdụ nke a m na-ekwu ana m ekwu okwu n'ihi na chineke anyị na-achọ ka anyị dere du otu anyị ga-anụ olu ya mgbe ụfọ ịmara na na ihe a na-akpọ ụzụ na-eme ka ị ghara ịnụ olu nke ọma amaghị m oke na-anụta ụda okwu n'oge mmiri osisọ ọtụtụ n'ime anyị na-achị dịka egbe eluigwe ọtụtụ n'ime anyị na-achị dịka oke uju mmiri anyị anaghị achọ iwedata onwe anyị n'ala ịnụrụ olu chineke ịgụọ n'akwụkwọ abụọma isi iri anọ na isii n'ebe anyị nwere ihe ọgụgụ akwụkwọ nsọ anyị david mere ka anyị mara n'ahịrị nke mụ na jehova bụrụ anyị ebe mgbaba n'ike na omewo ka anyị chọta ya dịka onye inye aka nke ukwuu na mkpa niile gị onye nke maara chineke ị na-akọta chineke na o nwere ike ịchịkọta gị na ezinụlọ gị na o nwekwara ike igbo mkpa gị ya dị iche iche ọ bụ na ị maara nka gịnị mere isi na-achọ iburu chineke ụzọ gbaa ọsọ gịnị mere isi na-achọ iburu ya ụzọ jelie gịnị mere isi gaghị enwe ike cheretụ mara ihe ọ ga-agwa gị ọ na-edo m anya n'oge a na chineke ka na-agwa ndị mmadụ okwu ọ dịghị ka o nweghị ike ịgwa gị okwu ọ pụrụ ịgwa gị okwu ma ị nọ na njikere ịnụ okwu ya anyị nọ n'ụwa nke onye ọbụla dị ọsọ ọsọ ọ bụ ya mere n'ahịrị nke iri chineke asị deredu wee kọta wee mata na mụ onwe m bụ chineke ọ na-asị gị bụ nwa cheretụ ọ na-asị gị nwa tụsịa ọ na-asị gị nwa nyetụ m oge ọ na-asị gị nwa e, e, e, emechabeghị m ihe m na-eme ọ na-asị gị nwa cheretụ ọ na-asị gị nwa ana m abịa ọ sị n'ime ọnọdụ ahụ ị nọ n'ime ya na ya na-achọ ka esite n'ime ọnọdụ ị nọ n'ime ya gwelie ya elu n'ọnọdụ ahụ ị nwere ike ichetara chineke nwere atụmatụ ka a sọpụrụ ya n'ebe ọ dị ukwuu n'ime ọnọdụ gị ahụ ị nwere ike ichekụta ihe mere n'ala babilọn mgbe a tụbara daniel n'olulu ọdụm daniel nwere ike chọwa ime mgbe pụta mgbe chineke sị daniel daniel chere a ga-atụkpu gị n'ebe a aga m egosi ụwa na-apụrụ ịtụkpu mmadụ n'olulu ọdụm ọdụm ajụ iri onye mgbe ụfọdụ nwoke ngwa ngwa ị na-eme na-eme gị imejọ ihe ọ na-eme mgbe chineke bịara inyere gị aka gị galiela ya arapụ gị n'ebe a n'ọtụtụ mgbe na akwụkwọ nsọ chineke sịrị ọtụtụ ndị mmadụ chere m na-abịa o mere ya sọl eze mba izrel sọl chere samuel ga-achụ àjà tupu gị na-aga agha sọl chere n'ụbọchị ya agwụla sọl chere n'oge oge agasịchala ya agaghị achụ àja ndị ahụ soro n'ọdịda ya oke ngwa ngwa nwere ike imebiri gị ihe a na-amasị gị agana na ngwa ngwa ma dịka nwa chineke ị na-anụ okwu ya tupu gị galie tupu gị imenwe ihe ị na-anụ okwu ya gị na-eso na ndị ọzọ na-agbalị gị gbalie ị na-eso na ndị ọzọ na-eme gị merie ị na-ewepụta ohere ji uche chineke sị chineke gịnị bụ uche gị n'ihe a gịnị bụ ihe ị na-achọ ka m mee ọ na-eme gị na chineke agaghị asa gị ajụjụ ọ sị kpọọ m m ga-aza gị kpọgodi ya ọ ga-aza gị deredu chere cheretụ tụsịa emena oke ngwa ngwa ọ nọ gị nso ọ batarala gị ụlọ ọ pụrụ ịnapụta gị ana m akpọ gị n'oge aka ichere chineke n'ihi na oge ya ka mma ka anyị kpee ekpere nna anyị meela ahụ ndị chere gị natara ngọzi nke nwanne m nwoke na-echere gị taa nke nwanne m nwaanyị na-echere gị taa ya nata ngọzi ya dịka o kwesịrị n'aha jizọs onye nwanyị. amen unu anụla ozi unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ezi enyi m onye na-ege ntị ka anyị gbalịa na-eche chineke ka anyị gbalịa dere duu n'ihe ọ bụla nke anyị na-eme n'ọ nwayọọ nwee obi dị umeala ka chineke were ọnọdụ n'ihe ọ bụla nke na-eme n'ime ndụ anyị chineke amawo aha anyị chineke amawo onye anyị bụ ọ ga-emere anyị ihe nrịba ma n'ime ndụ anyị ma ihe dị mkpa bụ ka anyị ghara ị na-agba ọsọ karịa chineke n'ọ nwayọọ chineke ga-enyere gị aka gee ya ntị ọ ga-eduzi ụzọ gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ime ụwa imela onye mgbasa ozi emmanuel levi onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị na-asị ka chineke gbaa gị ume ka na ya chineke bara gị ụba gị na ezinụlọ gị otu aka ka njikwa na-ekele ndị bụrụ anya bụ ndị aba central district choir anyị na-asị ka chineke nọnyere unu ka ngọzi chineke dakwasị unu onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo at maọbụ at at gmail chekụtakwana ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 07063637224 7224. chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo